Where are you? Ebee ka ị nọ? What are you doing? Gịnị ka ị na-eme? What are you drinking? Gịnị ka ị na-aṅụ? What are you thinking? Gịnị ka ị na-eche? What are you waiting for? Gịnị ka ị na-eche? What do you think? Gịnị ka ị chere? What did you say? Gịnị ka ị kwuru? What did he say? Gịnị ka o kwuru? Have you taken your medicine? Ị ṅụọla ọgwụ gị? I have drank it. Aṅụọla m ya. Don't drink it. Aṅụla ya. Hurry, hurry, hurry up. Ọsọ ọsọ. Please come quickly. Biko bịa ọsọ ọsọ. We shall be late. Anyị ga-eme late. We are late. anyị emeela late i am tired ike gwụrụ m i want to rest achọrọ m izu ike has he gone o have you gone to the market Ijeela jeela ahịa have you returned ị lọla did he see them ọ hụrụ ha i don't know amaghị m explain what you saw kọwaa ihe ị hụrụ say what you saw kwuo ihe ị hụrụ put salt and pepper tinye nnu na ose don't put a lot etinyela nnukwu put a little tinye obere put a little tinye ntakịrị i love you ahụrụ m gị n'anya please help me Biko, nyere m aka. Leave the chair and sweep under it. Bulie oche, zaa okpuru ya. There it is under the chair. Lee ya n'okpuru oche. Bring the other one. Weta nke ọzọ. Today is fine. Ụbọchị taa dị mma. Today is fine. Ụbọchị taa mara mma. Today is very nice. taa amaka the sun is shining anwụ na-acha the rain is falling mmiri na-ezo it is very nice ọ maka it is cold oyi na-atụ rain is preparing to fall mmiri na-akpado izo let's run rain is coming ka anyị gbaa ọsọ mmiri na-abịa is too bad Ojoka is very long. Otoka is very sweet. ọtọka am preparing to go out. Ana m akwado ịpụ. am preparing to make a journey. Ana m akwado ije njem. It is night or it is dark. Chi ejiela. Night has come. Darkness has come. Ọchịchịrị abịala. I'm afraid. Egwu na-atụ m. Speak. Kwuo okwu. Speak out. kwụsị ike. He came recently. Ọ bịara nso nso a. He is near. Ọ nọ nso. It is near. Ọ dị nso. We shall leave at 10 a.m. Anyị ga-ahapụ na elekere iri. Wait for us. chere anyị time is up oge ezugo we have finished anyị emechaala we have finished anyị emesigo is no joke ọ bụghị egwuregwu